udo anyị Igbo nwanne ụmụ Igbo bụ Fuo, Ọnịsha Owerri Aba Imo steeti Port Harcourt Ebonyi steeti Abia steeti o any country wey you go if igbo no dey there my brother beg you take off o oh. any city wey you visit if igbo no dey there my sister beg you vanish o oh. ụmụ igbo get talent yo we no dey relent yo and we good for business yo onye nwere elu ya eto nwanne ya ọ bụ otu ụwa adị onye oh, emechi o nobody knows tomorrow anyị bụ nwanne Igbo amaka na ah, ụmụ Igbo bụ fuo oh. Igbo amaka Igbo love themselves yo Igbo amaka anyị jiri ofe opi yo Igbo amaka anyị na-aga n'iru oh. Igbo amaka Ọnịsha Owerri Aba Igbo amaka Imo steeti Port Harcourt oh. n'afọ Igbo mabiliti nwanne m anyị bụ nwanne anyị bụ ofu Igbo dị mma obodo ọbụla ifuru nwanne gị ya obiko nyere nụ ya ka nwanne dị ụsọ ezi nwanne dị na mba o ịma na di hazụ nwanne n'ahịa nụ anyị bụ ụmụ Igbo anyị na-eme ofuma ụmụ Igbo na-eme ofuma I am Igbo and I'm proud na God get the crown o that's why we no dey down o ụmụ Igbo get the power o ụmụ Igbo no dey tire o I will dey perform wonder who, oh. Ụmụ Igbo kweni Igbo dị mma oh. Igbo dị mma, I am Igbo and I'm proud o. Oh. Igbo amaka. Ị nọ na Asia kweni Igbo dị mma. Igbo dị mma, I am Igbo and I'm proud o. Oh. Igbo amaka. Ị nọ America kweni Igbo dị mma. Igbo dị mma. na Igbo dị mma Igbo dị mma Igbo oh. ụmụ Igbo bụ ofuo Igbo ebe ọ bụla esiri bịa n'ụwa Ọnịcha Owerri Aba Imo steeti Port Harcourt Igbo amaka Ebonyi steeti yabia steeti o nwanne